just let us come together. wee bụrụ ya n'ụbọchị nke taa anyị bịara n'obi nri ee ugbu a ka anyị na-abatalu ka anyị gosibezi unu ka o si aga ekene m unu nye anyị ntị gị nye anyị anya gị nnọọ ndị bịa na nke m ọwụ mgbe ka unu bịa ndị Igbo unu ozi maka na asị na onye njem na aka onye isi awa mgbe ihe ụna afọ bụ na amụọ mere ihe dike nke mbụ na ụmụ kaadị ọwa isi ama amụọla nke dị n'ojiriba o wee bụrụ ya taa ụbọchị a ee anyị na ekere chineke tupu abịa chukwu kelee mmadụ niile ọdịnala anyị abịa dozie ka ebumnobi anyị ịfụ na ndị igbo lekọtara ọnụ hụpụ onwe ha n'anya bụrụkwa okwu mara okenye okenye amara nwata nwata mara okenye okenye amara nwata ụdadị anyị were ofu olu na-ekwu were ofu mmụọ na-ekwe ka oke ntisa igbu ụzọ gbuo dị n'ala Igbo ọgba ọsọ ka iji anyị bịa n'ụbọchị taa ka ọ metara ndị Igbo niile mkpụrụ dị mma ka anyị nwee ike inwe ofu obi na mmụọ gaa n'iru ịchọ ihe dịrị anyị wee nweta ife dịrị anyị anyị rịọrọ nke a n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị eze nriọna jere ihe anyị enwe arọ ịsaa na nke anyị hụkwa ihu nọmba ịsaa nwa sọfesikwe arọ ịsaa ka anyị anọ wee na-ele anya ka ahụ onye eze ndu ya ama maka na ọ na-ama ama anaghị arọpụta ya arọpụta tupu eze nri ma mmadụ ngwuru onye anwa bi aja niile dị n'ebe anyị adasị eze ya anaghị ama onye ọbụla ọ naghị ama onye nwere ego ọ naghị ama onye dara ọbịa na ọwa onye chukwu wepụtara tụfuru through divination anyị ajụ ese wee were mgbe ji agwa ndị gbu okwu aya eje ju chịchịcha ese jee na wee chọwa onye agha ala aghafụzie etu ebe a ebe aja dara n'ọkọchị amarị na o nwere ihe na-esi ebe a nwa apụ ndị ọcha na-akpọ sayensị ayafịa afụzi oyilu a ka ọ dị na nka nke m ka m were onwe m wee mazi m na na na na na m anọ m anọ m Amerịka 25 years o nwere mgbe m ji chebe chebe n'ụwa ma niile na mbịa ma abịa machi ezendụ ahụ mgbe ezendụ na bono ka ezendụ taban Sudan jere n'ihu wee lụọ arọ asaa ahụ n'ahịa weta onye ọzọ ana ọ na-adị ọnụkọ ịtọ na-ewepụta eze na nri ya niile Ọnụ ọnụkọ nke anyị bidoro obe agụ eweje chọwa nọ ebe ahụ nwekọ eze ya pụta anọrọ m nwere nwe nwepụ uche nwee iwe jikọ mụ na eze na ebe a si na be anyị na mbụ dasị aja dasịrị ọbịawa achọwa kedu onye ọwụ ahịla ka m si nata anatara m maka na nchọ ịnata na ịnata ebe ọ ife ihe eze dunata dunata mụ na amadị ebe m na-eche mgbe nnata wee mbibido ife dị na eze nri awụrọ kpọfunye m ọgụ na tupu e nchi eze nwa arọ ise mgbe e, e, agbọnata m ịjụkata ajụ maka na ya ajụ ife ahụ niile onye ọbụla ya ajụ ịgbakọta ọsọ ike agwụ ya ọwụ na ịgbakọta ọsọ nwa ezi ebe ị na-agbaje nwa ezi ihe ọzọ ihe mere kwụsị ife eme ya eme ya merezie ya ka aịtụ akosiwedịna nke m wee mara echichi niile anyị echi ka nwụ na nke m dị iche maka nwere m ihe m na-eji wee mebe niile esi m amerịka ana m akụzi nkụzi n'ebe a wee nata tọrọ m chichi eze ndụ all the people ọfa nwa na-enwe eze fanwe na-enye ihe nri fanwe na-enye lụchara ya ebe ọ ya na-enye ife ncha niile aịtụ aka nsuwarị ife siri ike n'ife a na-agwọwo ịtụọ ya esi wee coronate Ezemba the coronation of Ezemba bụ the most difficult thing. ọ na-awa na-akụ ya ọ dịka o fairy tale yours truly gara through it. ịgbata ebe na-ekwe emere m ya mgbe ọ gwụrụ echiche nchichi m na alụsị niile dị n'obodo ji alụsị niile dị n'ebe niile ndị nri nwere ọnụkọ nkịta e nwere 158 communities alụsị na okwu ala niile dị n'ebe ahụ niile ma ala na eze ndị walite ele ka e dị mgbe gboo nwere nke anyị wepụrụ ewepụ omenala niile dị ebe a emechara tupu maka ihe emechie tupu eze nri wee malite ọ malitezie ndị ahụ niile wee bịazie wee febe ihe o wee lụzie mgbe nchi kem eze nri ga-anwụ anwụ a mkpụrụ ụbọchị ịtọ otete wee malite ọrụ ya ndị a niile ndị niile great spiritual leaders niile fọ emelere nke anyị na-akụzili anyị rinne na-akụzili anyị rinne the resurrection of Jesus Christ maka na ndị ụka kwadoro na-ekwu ya amara na o nwere ndị nwere ụdị omume ahụ na emekwe so nke tupu eze nri malite eze nri nwụrụ anwụ ka nyuze wọda simbolikali simbolikali nwụrụ anwụ edo anwụ. mgbọrọgba sịpa o wee malite wee tee nzu arụ ya niile tupu ọ malite ọrụ ọ chọrọ ịlụ ọnụ ọ ga na-amụ ka ọnwa ịmụ e ka ọnwa ahụ na iteli nzugu na arụ ịpụwa ya e na-agwa ka ọnwa onye ahụ ka ọ ya eji wee si afọ ife divine spirit asị na ọ na-agwa ka ọnwa eze ndị o take see from uh, shallow grave ochie emechi uh, anya uh, take uh, ya nzu ka arụ niile anya nwa spiritual leader asaa niile na-ete nzu awụ na ịpụọ na-eje ebe mostly akụkụ otu ọcha ha ebe a niile ị ga-afụ alụsị alụsị niile ebe a amanyere akwa ọcha ọwụ ibe dịka ọcha and nzu a na-ekwu maka ya n'ife spiritual leader dị eze nri si benite atenye nzu o wee pụọ ọ pụgo o sigwo na be ya wee pụọ ọ ma nnachitekwa azụ na be ya ọzọ n'ụwa niile nke benna m dị ebe niile anachide mmeba eze nri anaghị enwe nne anaghị enwe nna nne eze nri aghara nọ nne ya araghị ndụ therefọ ịma na onye nwee nne nwee nna na-asọpụrụ nne gị na-asọpụrụ nna gị eze nri nwere onye ọ na-asọpụrụ onye m ka tupu ichie eze na nne onye nwa ya nọ ndụ nne ya ya nọ ndụ ebe a nwee si wee mụọ ọ ya esi ebe a pụwa ihe a niile ibraham mere ọ ya esi n'ebe nne na nna ya nwee wee pụwa ife anwa eri nri mere n'ebe nne ya nwere na-eri ebe a o si n'ebe a pụọ chilataziri azụ n'ebe a esigwo m na be nne m na nna m pụọ chilatazi m wee bido obi nke m ebe a tupu ọ natakwa ọ ga-eje n'ebe a nwa ngwala unu na ebe mmiri gbara bụọ agba na-abọ mmiri n'akụkụ otu ọcha a na-akpọ agba na-abọ ọtụtụ nzu a na-akpọkwa ebe a n'ebe ahụ ka ọ ga-eje wee data udu eze udu eze nke a na-akpọ bronz kara bronz kọp kịta na-enye na pikcha ebe ni ọnya nwa ka eze ori ọlaedo mmiri nsi ebe a mmiri nke ọzọ asị ebe a ebe a nwa na-agba na tọn kirikiri ebe ahụ ka anyị aba wee baba n'ime anị ya wee kọta ụlọ ụlọ anwa dị n'ebe anwa onwe ọ kwadoro ya nye ka a eji wee kpọọ udu eze ana udu eze nri eweta nwurie na awụrụ eze nri iwetazie nye ịma na itozugo ewee were wee kpọọlụ gị udu eze ana mmiri anwa esi n'ebe ahụ eweta wee kute wee werie wee jebe ebe ebe ahụ edozili ọya anọ ọ half half house ụnọ half between mmụọ and mmadụ ebe ahụ ka eze nri ga-anọ wee nachighekwa back to mmadụ maka mgbe ahụ nọ n'ebe ahụ na-eme ife anyị mmụọ ka ọ wotele nzu arụ ya niile eje wetali udu eze ahụ e wee werie wee kpụọrọ ya udu ala n'ebe udu ahụ mmiri anyị ka ọ ya na-aṅụ mmiri anyị were ya wee jee ebe anwa half house ọkara ebe a ka ọ ya anọ wee nachie ha tu mmadụ mgbe ọ ya anọ ebe ọ ya anọ ebe anwa izu na nwere onye ya ya ebe ya a izu na ada ezu izu na abụ amara na ọ nachighakwo mmadụ mmadụ nwere ike ịbata afọ ya iwe nji ji akọwala ihe ahụ niile o <laughs> ihe ahụ niile ka mere m o mere eme agụrụ ya n'akwụkwọ emechegbuo enye ọ ebe a nwụsizie ebe a nwapụta osisi ebe a ọkala unu ọkala mmadụ ọkala mmụọ pụta o wee gawazie ebe ha ebe a ebe a lụwara ya ebe ọ ya ebi egbe m bịara ebe a unu adịrọ ebe a ọwụ igu ka eji wee gbala ebe nọ izu na-atọtụ ya n'ebe a ewelụwala anọ m na izu na-atọ ewelụgba ebe a niile niile yara be mmadụ ebe ahụ ka ya nọ eze nọzi ebe a nwa ịma na ọhụrụ eze ife a niile a na-eme a na-eme ka ị nwụọ ka e nwa kwuo na iwụrọzi eze ịnọla ebe ahụ ịnọrọ iwụrụ eze na ịwụgoro ya so ayele ka m si wee nọrọ wee nọrọ n'ikpe 24 years ago ọgụ na-abọ ọgụ arụ na-abọ na ịnọ anya ka m nọgbu n'ebe wee na-aza eze ndụ wee na ọwụrụ ihe a na nye m ọgụ iwere eze m eh, ndị Igbo ka o si ọ n'ihu ọkụ ọja n'ihu mmụọ n'obi eze ka anyị eh, ugbu a ọ nwere ọtụtụ ajụjụ enwere ihe ngosi anyị gosiri dịka eh, ife ndị nna nna mụtara nri jisi iji pụta ma ọ bụ ihe ha jiburu chi ọchịchị tagoro ọchịchị ka dị enwere ike igositụ na ihe ndị dị ebe eze na-atọ ejigwe eze atọ ejigwe ya wee rụọ ọrụ and ife a na-ekwu eze na-anọ n'ọrụ 50 years iri ahụ ise amụ nwa nke ịnọ nke ịnọ ee njiche ọdụ ebe mgbe mma afọ ga-afụkwara ya eze ndị ọzọ ya bịa nke a ọzọ nke a eze na-aga n'ụzọ mmadụ na eze nra akpọ ya ụzọ anyị na-akọ ya awụ niile anya anyị bụ na ọhụrụ ife taa ọkwa hmm. okwukwe bronze kwa ka eji wee lụọ ya maka na eze nri maara ihe dị na bronze ndị niile ya na ya na-eme bronze ka eji eme ya ọ na-anyakwu ya n'ọkpa na-agba ya n'ebe niile nke a ọrụ ya ibe ọzọ wụ na agwa gị n'ọwa nnọkọ na-atọ na-echi eze na ndụ eze ọ na-abịa ochie n'ọnụkụ ya nwee palasi ya n'ọnụkụ ya ochie nwee palasi ya n'ọnụkụ ya ọnwụ na ojebe ive ndị ụmụnne ya emechie ebe ahụ ezi efekwe n'ebe ahụ ya na eje were ibe eze ọzọ dọrọ wee malite nke maka ya ka anyị e ji wee jee lụọ miziọm a na-akpọ ọdịnala miziọm ọ bụrụ na ndị na-enedo miziọm anwanya miziọm anwa adịgo kemgbe 1952 ka lụrụ wee chịkọtawa ife ahụ niile eji wee chie eze wee dobe ya n'ebe ahụ abịa m n'anya ọ dịkọ akwa Eh, ka ọ ndị Igbo ife bụ ife a ebe a ife a m na-enye anya onye na Igbo eze eze anaghị na bed na maka ọ na ife ọma dị mkpa a na-akpa n'obodo ọya igbuo ọya nọ ebe a ka ọ ga-anọkwu okwu ya ọrụ n'ebe a na adịghị ekwughị ekwu na agbaghị ya gbara tupu okwu onye ndị ndị ichie na-adị iri na igbo iri ichie ya akpalide ebe akpalide ihicha asịzi eze kwuo ọwụ na eze nọrọ n'ebe a kwuo onye ọnya ka eji wee na-ekwu na eze nri dị infallible infallible na n'obodo ọnụ oyibo ọ naghị eme mistake maka ọ na-ekwu n'aka anyị akpachachichicha chịkọta okwuru anya ọkpụ ogene onwechigbu ya ọwụfụ ya n'iwe ka ọ lee ka esi wee a n'ime ikpe onunwa ife n'ime ikpe onunwa ọfọ na ala ya n'ugwu mmụọ ọnya ka a na-anyị na-ewe e, a transfer from e, over 1,900 years ago eze niile chi ruo ji chi mmechiche nke mgbe ndụ mmiri adị ebe onye ọzọ anya anaghị anụ ya n'ike onwere kwada ụtụtụ eze ihe izu oluzi ya maka eto weda dị ha achọwụ na ọ dị ire n'ọdụ ụzụ ụzụ ụtụtụ ya bịa ebe a kọmuni o wetis ases na ebe a nọ o e ọ nọchara ihe ọkụwa ogene nkụ na anọ every early morning nkụ na anọ anwa ya akụ ogene na okenye afịa na anọ dị na n'igbo akụrụ anya ndị niile nọ n'ama na eze ọwụ na ha anụrụ ya ma na mmadụ ya bịa mma ọ nọzụkwa ịnụkwala nwaanyị ka ndị igbo marakwa maka na nke a ịbụ akara mmadụ akara mmụọ anyị amaghị nụkwara nwaanyị nwetakwara ụmụ

obodo oyibo nata ah, eh, nke eh, mgbe oke nke eh, ebe ugo n'isi bụ mgbe ị techara nzuzu afọ m na ka e e onye na-ekwuru gị anya ebe a fụrụ isi na mmụọ apụta wee bụrụ ka dị hmm. oke nna mụtara nna gị ah, nyaarefo awo eze 1889 to 1935. nke nọ